ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo nye dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m eze nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime olọgwueru nke dị n'ime ibadan oyo steeti ka ọma si eru unu nso n'ogede ugbu a ọzọ ka mara chineke bara unu ụba n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen na-ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-agụkwa ihe mmụta anyị si n'akwụkwọ abụọma abụọma isi nke iri anọ na abụọ m ga-agụ amaokwu nke mbụ na nke abụọ abụọma isi iri anọ na abụọ amaokwu nke mbụ na nke abụọ ọsị dịka agụ iyi mmiri si agụ n'ele otu a ka agụụ gị na-agụ mkpụrụ obi m chineke akpịrị chineke bụ chineke dị ndụ akpọwo m mkpụrụ obi m nkụ olee mgbe m ga-abịa wee hụ m n'iru chineke ka chineke were bere ya na fọma ya okwu ya nke ka onye anyị ndụ nke pụrụ iche nyekwana anyị ngọzi na nghọta meghe isi obi anyị ka bụrụ ndị ya enwee ịfụnanya n'okwu nke chineke na nke pụrụ iche site na jizọs kraịst bụ onye nwe eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isi okwu ga-abụ mmeri n'oge niile mmeri n'oge niile ọ bụ na ile anya ndọkasị ahụ nke mmadụ ihe niile mmadụ na-adọkasị onwe leka niile nke mmadụ na-agba mbọ niile nke mmadụ na-agba bụ iji wee nweta mmeri iji wee dị elu iji wee pụ iche iji wee nọdụ n'ọnọdụ nke ewuriri elu ya bụ isi mgbalị na mbọ niile nke mmadụ na aba onye na-agba eti egwu bọọlụ na-agba bọọlụ na-agba ka o mechaa ọ bụrụ onye nwere mmeri onye na-agba ọsọ na-arụ ahụ ya ụka na mgbalị niile na-agbalị bụ o mechaa ihe ndị a niile ka ọ bụrụ ya bụ onye isi na onye nwere mmeri ndị na-azụ ahịa na-azụ ha zụchaa mgbe ha ya n'ụbọchị ma ọ n'ọnwa ma ọ bụ n'arọ ka ha nwee iweli ngweli elu na inwe ihe nketa pụrụ iche ndị na-agụnye akwụkwọ na-agụ ha gụchaa ka ha nweta asambodo nke dị elu nke iji onwe mmeri ma iji wee chọta ọrụ ihe ọbụla mbọ niile nke mmadụ na-agba n'ụzọ niile bụ ka mgbe n'ikpeazụ ka anyị onye nke nọ n'elu ka anyị onye nke nwere mmeri ka anyị onye nke a na-asọpụrụ mana mmeri niile a si n'aka jehova were abịa na onye nwere uche na onye nwere nghọta chineke gwara ụmụazụ israel n'ọzara na akwụkwọ nke detronomi ọ sị ha matani na onyenwa bụ onye na-enye unu ikikere nke iji wee bụ ọgaranya nke iji wee wulie elu nke iji wee pụ iche nye nwa bụ onye nyere unu ikikere akwụkwọ nsọ wee na-eme ka anyị mata ọsị na ndị nke maara chineke ha na ha ga-adị ike na-ewukwa ewu n'akwụkwọ daniel akwụkwọ nsọ wee na-emekwa ka anyị mata n'akwụkwọ jọn isi nke mbụ na amaokwu nke iri na abụọ ọ na ndị nke mara jizọs kraịst na ndị nke a ka enyere ikikere iji wee bụ ụmụ nke chineke ilezi anya fụ na ikikere iji wee nọdụ n'ebe dị elu si n'aka chineke abịa ọ sị na mbuli elu adịghị esi n'ugwu ma ndịda kama ọ bụ si na chineke onye na-eme ka ewulie mmadụ elu na-akwadakwa mmadụ mana nghọta a bụ ndị nke maara chineke ndị nke na amazi chineke wee na-achọzi mwuli elu na mmeri n'ụzọ rụrụ arụ n'ụzọ gbara ọchịchịrị na ụzọ nke ịkwafu ọbara ụfọdụ na-akwafuzi ọbara ka ha wee gwọọ ọgwụ wee bụrụ ndị nke nọ n'ebe dị elu bụrụ ndị nke nwere mmeri ụfọdụ na-achụzi aja dị iche iche aja nke ọnwụ aja nke mmadụ aja nke ebili aja nke ihe rụgasị arụ n'ihu chineke ka ha wee nwee ego ka ha wee dị ike ka ha wee nọdị n'oche eze ka ha wee nọdị n'ọchịchị ụfọdụ na-adazi mmiri ụfọdụ na-adazi arụsị ụfọdụ na-emezi ihe ọchịchịrị nke dị iche iche nke rụrụ arụ maka gịnị ka ha wee nwee mmeri ka ha wee bụrụ ndị nke nwere ikikere mana isi nchọta ya niile bụ ọnwụ na ihihere n'ihi na ihe ndị a niile bụ aka mere onye na-agwọ ihe ndị a niile bụ mmadụ ka ọ bụ o nwere njedebe mgbe oge eruru mgbe ihe ndị a niile bịa isi njedebe ihe ndị a ga-agharịpụ mmadụ ma naanị mmeri nke na-adịgide na-abụ mmeri nke si n'aka chineke were abịa achọrọ m ka ịmata na mmeri ọbụla nke ị chọrọ inweta ọ bụ na site na jizọs kraịst were bịa ọ bụ na siteghị n'aka chineke onye kere n'igwe ka ụwa bịa mgbe n'ikpeazụ ọ ga-agharịpụ gị ị ga-ada n'ihe ihere lede anya ndị ochie ndị nke nwere mmeri n'ụzọ chiri echi n'ụzọ rụrụ arụ ha nwụrụ ọnwa ihere ha nwụrụ ọnwụ dị ka ihe efu njedebe ha bụ ihere ma okwu ndị a na-abịara anyị n'oge dị ugbu a iji wee mee ka anyị tụgharịa uche iji wee mee ka anyị pụta wee lekwasị Chineke onye kere eluigwe n'ụwa naanị ya ka n'aka ya ka ezi mmeri si were abịa ị ga-enwe mmeri n'oge niile bụ ọbụna inwe chineke nwee nwa ya jizọs kraịst onye nwe gị na nzọpụta gị efu na mgbe ị na-apụ n'ụtụtụ ị ga-abụ onye mmeri n'ụzọ gị niile nke ụbọchị ị ga-enwe mmeri na mbata gị n'abalị onye mmeri ka ị ga-abụ ị gaghị afụ ihe mgbagwoju anya ọbụla ị gaghị afụkwana ọnwụ ị gaghị afụkwana ị gaghị afụkwana ihe rụrụ arụ n'ihi na chineke nke bụ chineke ga-edughị ọpụ gị na mbata niile ị ga-afụkwana ịdị mma nke chineke dịka o si ekwu n'akwụkwọ nsọ ya n'akwụkwọ ọnwa isi nke iri abụọ na atọ na amaokwu nke isii ọ sị n'ezie n'ezie naanị dị mma na ebere ga-agbaso m n'ụbọchị niile nke ndụ m ihe a bụ okwu nke chineke ihe a bụ atụmatụ chineke nwere n'ebe mmadụ nọ mmeri n'oge niile ị gaghị uju anya ị gaghị afụ ihe anya mmiri ị gaghị afụ ihe anya ma ọ bụ ihe ịta nkekere eze dị mgbe ị ga-ebicha n'ụwa wee ruo mgbe chineke ga-akpọrọ gị n'ụwa nke ọzọ ifukanye na alaeze nke chineke mmeri nke kachasị na ebu mmeri nke mmadụ nwere n'ime kraịst n'ihi na kraịst ọbụla dị na ọnwụrụ ọnwụ n'obe nke kalvarị ọ sị na mmeri bụ nke ya n'ihi na mmeri kachasị ihe niile bụ mmeri nke nwere n'obe nke kalvarị mmiri nke kpọdoro ekwensu na ndị ya niile wee sị ha na ọgwụsiwo ịnatagwa ụdị mmeri a hulata isi n'ebe ọ bụla ị nọ n'oge dị ugbu a si chineke na ụdị mmiri a ka ị chọrọ inwe ụdị mmeri a efu na ebe ọbụla ihe ọbụla nke itiri aka n'ebe ọbụla nke izodorọkpa mmeri ga-ezo gị n'oge niile ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye nwere mmeri n'ebe ihe niile dị lee ndị ori gị ndị a ndị hulatara isi onye nwanyị kacha afa ha n'akwọ nke ọnwụ n'akwọ nke mfu n'akwọ nke ịda n'ala debe afa ha n'akwọ nke mmeri debe afa ha n'akwọ nke ndụ debe afa ha n'akwọ nke ndụ nke ebighị ebi mere ha ebere ka mgbe ya bịa kpọrọ ndị gị ka ha keta oke n'ala eze gị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị gị onye mere nke n'oge dị ugbu a mata na chineke emegwuru gị amara deba afa gị n'akwụkwọ nke ndụ ị ga-afụ mmeri nke pụrụ iche site n'ugwu gawa n'aha jizọs na n'okwu ndị a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu ga-enweta m n'igwe okwu 08056719493 ọzọkwa 081 329 111 bụ na-eme nke a ka udo nke chineke nke kachasị udo niile na mmeri nke chineke bụrụ oke anyị n'ihi jizọs kraịst onye nwanyị amen